AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ibe m ndeewo n'ezie eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke anyị nwere n'ụbọchị taa iji leba anya na ntụgharị uche nke okwu nke ezi na ụlọ arịrịọ mbụ ka Chineke gọzie gị ka onye nwe m na-edu gị ka udo ya chịa n'ime obi gị ka mara ya kpuchite gị n'ezinụlọ gị n'ụbọchị taa biko ka anyị tụgharịa uche n'isiokwu ahụ nke na-asị akparamagwa nke inwe mkpebi akparamagwa nke inwe mkpebi Theodore Roosevelt mgbe gara aga ka ọ na-ekwu okwu o mere ka matasị n'oge ọ bụla nke e kwesịrị inwe mkpebi na ihe kachasị mma ka ime bụ ime ihe kwesịrị ka ime ihe ọzọ nke kachasị mma ka ime bụ ime ihe nke na-ekwesịghị ka emee ma nke kachasị njọ ịpụrụ ime bụ ịnọdụ kụkụwa aka na-enweghị mkpebi ọbụla ọtụtụ ndị mmadụ ndị ọ na-abụ ha agakọta ha eguzo n'ụzọ nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie onye ndụ ya dị otu a onye a na-agakata ya eguzo n'ụzọ ọ dị ihe ọ bụla nke na-aga n'okporo ụzọ ahụ ga-akụrụ ya ọ bụrụ na anyị ga-amụta inwe akparamagwa nke inwe mkpebi mkpebi nke atọrọ ntọala ya n'ime amamihe mkpebi nke e nwere n'oge na n'ụzọ nke kwesịrị ka esi nwee mkpebi dị otu a ga-amarasị na anyị ejidela ọkpụrụkpụ ihe abụọ aka nke dị mkpa iwetara anyị udo na ọganiru na ndụ obi dị m ụtọ n'ihi na ụfọdụ bụ ndị na-agbado n'ime ụzọ dị otu a ndị a mụtawo inwe mkpebi mgbe kwesịrị ka enwee mkpebi ma n'aka nke ọzọ ụfọdụ n'ime anyị bụ ndị na-enwe mkpebi oke ngwa ngwa a na-atọ ntọala mkpebi a ụfọdụ n'ime anyị bụrụ ndị ọ na-egbu oge inwe mkpebi ụfọdụ bụrụ ndị na-enwe mkpebi nke a na-atọghị ntọala ya na amamihe ụfọdụ bụrụ ndị na-anaghị enwe mkpebi ma ọlị ndụ nke mụ na gị na-ebi n'ezie bụ ndụ jupụtara n'inwe mkpebi ọtụtụ mkpebi ka anyị na-enwe ụbọchị niile ị pụrụ ikpebi n'ụbọchị taasị agaghị m ehi ụra ngwa ngwa emere m ode akwụkwọ nke nzukọ nke ndị isi n'ụlọ ọrụ ebe m na-arụ ọrụ ma nzukọ nke ikpeazụ enwere enwebeghị m ike nhazie ihe e mere na nzukọ ahụ nzukọ ọzọ na-abịa echi nke a kpatara m ga-eji wee wepụta ohere n'abalị a were hazie ihe ndị ahụ ị pụrụ ịsị agaghị m aba ụlọ akwụkwọ ugbu a ma ọ bụ n'afọ a afọ na-abịa abịa ka m ga-ejikere ịba ụlọ akwụkwọ nke a bụ inwe mkpebi ị pụrụ inwe mkpebi sị ebe a kpọrọ m oriri n'ụbọchị taa agaghị m aza ọkpụkpọ oku a n'ihi na ahụrụ m na ọ dị uru ọ pụrụ ịbara m ị pụrụ inwe mkpebi n'ụzọ dị otu a ị pụrụ inwe mkpebi sị n'abalị a onye ọbụla ga-aṅụ garị n'ụlọ a ọ bụ ya bụ ihe anyị ga-eri anyị pụrụ inwe mkpebi sị akwadobeghị m ihe m ga-eji wee gaa ọrụ echi aghọtabeghị m uwe m ga-eyi gịnị ka m ga-eyi gị nwee mkpebi sị lekwa akwa nke chọrọ iyi lekwa otu ị chọrọ ịdị aga ọrụ ụbọchị na-abịa abịa anyị nwere ohu awa na anọ n'ụbọchị ị pụrụ inwe mkpebi ihe ị ga-eji awa ndị a mee anyị pụrụ inwe mkpebi si ụdị ọrụ a bụ ihe m chọrọ na ndụ m ị pụrụ inwe mkpebi sị nwa agbọghọ a dị ogologo dị ọcha ma mma ọ bụ onye ọ masịrị m ka mụ na ya mekọọ ihe ịpụrụ isi ịsị nwoke dị otu a onye na-atụ egwu Chineke ọ bụ ya bụ onye m chọrọ ka mụ na ya mekọọ ihe ịpụrụ isi ịsị akwụọ m ụgwọ ọnwa n'ọnwa a lekwa ebe m ga-etinye ụgwọ ọnwa m lee ebe m chọrọ ka ọ baa ma ọ bụ aga m eji ụgwọ ọnwa nke ọnwa a welitatụ ụlọ a nke m na-arụ elu ị pụrụ inwe mkpebi isi na ihe ọ bụla nke ị chọrọ ime na Chineke ga-abata n'ime ya ihe ndị a dum bụ inwe mkpebi gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụnarị onye ahụ nke ọ na-ara ahụ ma ọ bụ nke na-anaghị enwe mkpebi onye ahụ ekpebiwo n'otu ụzọ ma ọ bụ ụzọ ọzọ si na ọ gaghị enwe mkpebi ọ bụrụ na ị were nkeji ole na ole kpọrọ echiche gị laa azụ na ụdị mmadụ ndị a anyị gụgasịworo n'ụzọ nke esi enwe mkpebi ọ bụrụ na ndụ dị otu a dị n'ime gị nwanne m nwoke nwanne m nwaanyị nke a bụ ohere nke ị kwesịrị iji mụọ otu a ga-esi wee nwee mkpebi nke amamihe dị na ya na mkpebi nke ekpebiri na mgbe kwesịrị ka e nwee mkpebi ya na n'ụzọ nke kwesịrị ka esi nwee mkpebi dị otu a nwanne m nwoke nwanne m nwaanyị ọ bụ ezie na inwe mkpebi na-aratụ anyị ahụ onye ọ bụla nke na-achọ ime Chineke mbụ n'ime ndụ ya n'ihi na anyị ga-abụ ndị ọ ga-amasị inwe mkpebi nke ga-atọ Chineke ụtọ nke a ga-enyekwara n'anyị aka anyị abụrụ ndị agwa anyị ga-apụ nke ewulitere elu n'ụzọ kwesịrị ekwesị n'ihi na okwu nke Chineke na-adụ anyị ọdụ ụbọchị niile ime ka anyị mata otu esi enwe ezi mkpebi na mkpebi nke na-erughị eru naanị ihe anyị kwesịrị ime bụ ige ntị ma mụta ịghọta ozizi nke Chineke na ihe nke Chineke chọrọ ka anyị mee ọ bụ ezie na ọ dị mkpebi ndị ụfọdụ ndị kwesịrị ịbịa n'ụzọ anyị nke anyị ga-asị na anyị ahụghị ebe a kwadoro ya n'akwụkwọ nsọ ọ daba otu a gịnị ka ị pụrụ ime onye ọ bụla n'ezie nke chọrọ ime ihe nke na-atọ Chineke ụtọ bụ onye na-adaba n'ọnọdụ dị otu a ma Chineke aghaghị duzi onye nke dị otu a ma ọ bụrụ na ịtụkwasị ya obi ọ ghaghị inye gị amamihe nke ga-edu gị ma wetakwara gị obi ụtọ n'ikpeazụ gị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka anyị na-atụgharị ihe ndị a n'obi anyị onye nwe m ga-anọnyere gị mee ka ị bụrụ onye ga-enwe echiche nke ikpebi ihe nke ziri ezi ka ọ dịrị gị otu a ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 3637224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa Chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ọ ga-ewuli mmụọ anyị gbapụrụ n'ike Seventh Day Adventist Church Choir Aba Central District unu emeela na abụma nke onu nyere anyị na ọnụ nwayọ onye na-ege ntị mgbe nwa Chineke tere mmanụ ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ụmụnna anyị n'ime kraịst eji m onye nwanyị jizọs na-anabata ka ha bụ ndị niile na anyị ntị n'oge ndị Igbo dịka nke a unu anọọla n'ebe ọbụla unu nọ onye nwe anyị gọzie unu n'aha Jizọs n'isi ihe anyị ji emere isiokwu n'oge ndị a ga-anọ na nkega nkega otu ọ ga-adịrị anyị mfe ịghọta ha n'otu n'otu kpọmkwem ka onye ọbụla nwee ike ịghọta ihe ziri ezi na isiokwu ndị a tutu anyị malite hụdata isi ka anyị nara ike n'aka onye nwe onye nwe anyị ike gị na amara gị ka anyị na-arịọ ka ọ dịnyere anyị n'okwu niile ndị anyị na-aga ikwu nyekwara ụmụnne anyị aka ndị na-ege ntị ka nghọta zuru oke dị n'ime okwu ndị a n'aha jizọs bụ onye nwe anyị ihe anyị na-aga ịtụle iche n'ime ya bụ nke a kpọkwasịrị ịgbanarị ọchịchọ ka anụ arụ ịgbanarị ọchịchọ ka anụ arụ anyị ga-eghọtagasị ụzọ dị iche iche eji agbanarị ọchịchọ ka anụ arụ n'ihe ọchịchọ ka anụ arụ pụtara akwụkwọ ndị Rom isi asatọ amaokwu nke isii na asị n'ihi na ịtụkwasị uche na anụ arụ bụ ọnwụ ma ịtụkwasị uche na mmụọ nsọ bụ ndụ na udo anyị mụchasịa ihe banyere ntụkwasị uche na anụ arụ n'otu n'otu na nkega ha gịnị bụ ịtụkwasị uche na anụ arụ tutu anyị aghọta ụzọ a ga-esi gbanarị ya ọ bụrụ na ịghọta ihe ị na-aga ịgbanarị ị ga-aghọta n'ụzọ ị ga-eji gbanarị na nke mbụ ịtụkwasị uche na anụ arụ gụnyere agụụ anụ arụ niile dị iche iche ndị na-achị eze n'etiti ụmụ mmadụ bụ ndị na-ama Chineke na ndị na-enwe nghọta zuru oke ndị chere sị na agụụ ka anụ arụ nwere ezi uru a na-erita n'ime ya ile anya na agụụ niile ka anụ arụ ị ga-ahụ ka ọ masị na agụ anụ arụ na-atọ ụtọ dị ka mmehie ọ na-atọ ụtọ na-eme ka mmadụ nwee ike chezọọ onwe ya ma ọ bụrụ na chineke anọnyere onye dị otu a akwụkwọ nsọ eme ka anyị mara sị na ịtụkwasị uche na anụ arụ bụ ọnwụ ọnwụ ọ bụ gịnị ihe na-egbu egbu ya mere mgbe ịtụkwasị uche na anụ arụ na agụụ anụ arụ ị na-atụkwasị uche n'ihe na-egbu egbu ị na-atụkwasị uche n'ihe na-akpata ọnwụ ị gaa n'ebe e desịrị ihe banyere agụụ anụ arụ ị ga-ahụ ha n'otu n'otu adịghị ọcha ikpere arụsị agụụ ịkwa iko ihe ndị a niile akwụkwọ nsọ na-agba amasị na ha bụ ihe na-egbu egbu ngwa nwanne m ga-anụ ntị ọ bụrụ na ugbu a ka m na-ekwu okwu a na otu n'ime ihe ndị a m kpọtụrụ aha metụtara gị ị maara ka ọma na ihe a metụtara gị na ọ bụ ọnwụ ị maara ka ọma ị na-echekwa echiche sị na gị na ọnwụ nọ gị onye na-akpụ iko gị na ọnwụ nọ gị onye na-ezu ori gị na ọnwụ nọ gị onye ji okwu ụgha mere nri na ihe a ga-eji azụ ndụ gị na ọnwụ nọ mana o nwere ihe ọzọ n'otu akụkụ nke na-enye ndụ akwụkwọ nsọ si na ọ bụ ịtụkwasị uche na mmụọ nsọ anyị ga-ekwu okwu banyere nke ahụ ugbu a olee ụzọ anyị ga-eji gbanarị agụụ anụ arụ akwụkwọ nsọ na akwụkwọ ndị efesọs isi a na amaokwu nke iri na abụọ ọ na-asị otu a ka anyị tụpụ mmadụ ochie nke na-emebi emebi n'ụzọ agụụ nke aghụghọ dịka ibi obi unu na mbụ si dị pọl na-agwa ndị efesọs okwu ihe a kpọrọ agụụ anụ ahụ pọl kpọrọ ya mmadụ ochie mbụ ọdịdị nke dị n'ochie ọdịdị na-adịla adị evumfoto ụwa nke mmadụ buru foto ụwa agụ ihe ọjọọ ndị na-agụ mmadụ dị ka foto ụwa si dị pọl asị ma atụpụ mmadụ ochie ahụ ma atụpụ ya nke a na-apụta na ọ bụrụ na m na-achọ ịgbanarị agụụ anụ arụ aga m atụpụ mmadụ ochie aga m akọta mmadụ ochie a nke dị m n'ime n'ụzọ niile ndị na-akpali ya n'ihe ọmụmatụ ọ bụrụ na ị na-ezu ori mgbe agụụ ori na-abịa na ntakịrị ntakịrị na-akọla uche ị ga-ama mgbe ị na-ele ihe ị ga-ezuru anya ị ga-ama ọ bụrụ onye na-akwa iko ma agụụ ya na-agụ gị ga ịhụ onye ibu n'obi ị ga-ama ya mere iji gbanarị ya ihe ị na-achọ ịgbanarị ma ọ bụrụ na ihe ọmụmaatụ ị gazi n'ụzọ onye ori a chọrọ ijide gị ịnara gị akpa gị ọ nara gị ego gị ị ga-agba mbọ n'ụzọ niile n'ike ka aka gị ịnwụ ụtụ ị ga-eji gbanarị onye ori ahụ ị maara na nke a bụ eziokwu ihe anyị ga-eme iji gbanarị onye ori a bụ ụzọ dị n'ike ka aka mana onye nwe anyị nwere ike ke mmụọ ya nke ọ na-enye ndị tụkwasịrị ya obi iji gbanarị ọchịchọ ka anụ arụ n'ihi na ọchịchọ ka anụ arụ na-ejidekwa mmadụ dịka onye ori o jide gị ikwenyere ya o zuru gị laa n'ihi nke a ị ga-ekwesịrị ya olu ike ma ọ bụrụ na ị chọrọ ịgbanarị ya Pọl si tụpụnụ mmadụ ochie lufuo ya na-elufuo ị ga-aba ya ọgụ ya aba gị mgba mgbe ị bara ya ọgụ ya ọba gị mgba ị ga-abụrịrị onye kpebisiri ike n'ime onwe si na ị ga-emerịrị ihe a n'ọdịdị anya ị ga-amụta isi ihe a ee nke ndị bekee na-akpọ denial ị ga-enwerịrị ọgụgụ isi ka iji asị agụ ihe ọjọọ taa taa taa aga m eme ihe ị na-achọ ọ bụrụgodị ndị na nwaanyị na-alụ alụ n'ụlọ o nwere mgbe oge ga-eru nwaanyị asị dị ee nwoke asị nwaanyị ee ma ọ bụ n'ego ma ọ bụ n'ihe ndị ọzọ ana m ekwe ebe ịhụnanya dị tụmadị ebe mmadụ na-achọ ịgbanarị ihe ọjọọ nke na-agụ ya agụ ọzọ ị ga-achọpụta ebumfụta ụwa ndị abụọ ọrụ nke gbasara gị biko n'ihi na ebumfụta ụwa niile agbasa mmadụ niile mana o nwere ebumfụta ụwa ndị gbasara mmadụ kụmkụm gabiga oke ọ bụrụ ndị ọnụ ha jọrọ njọ ị ga-achọta onwe gị ebe ahụ bịa chọta ụzọ eji agbanarị ya ọ bụrụ isi ike nke a bụ nke gị n'ime ụzọ ị ga-eji gbanarị ya ị ga-achọta ụzọ ị ga-eji gbanarị ya pọl ekwu okwu sị na ụzọ eji agbanarị ya agba nke mbụ tụpụ mmadụ ochie ahụ nke abụọ a na-asị na anyị gbuo ya egbuo na-egbuo ya egbuo n'ihi na o nweghị ọdịdị ọhụụ na ihe ọhụụ na-eweta n'ime mmadụ ihe na-anọ na-eweta bụ ihe ochie ihe ochie o nweghị ihe ọhụụ ọ na-eweta naanị ihe ochie ka ọ na-eweta pọl asị na anyị gbuo ọdịdị ochie ahụ mee ka ọ nwụọ anwụọ ka ọ ghara ịdịkwa ndụ ọzọ galatia isi ise amaokwu nke iri isii a na-eme ka anyị mara na mmụọ nsọ na anụ arụ na-agba mgba nke na o nwere ọgụ dị mgbe ochie a na-alụ n'ime anyị na n'ime gị ọ bụrụ na ị ga-agbanarị ya akwụkwọ nsọ na-agba ama sị na ị ga-eme ihe dị ndị a ị ga-akọta n'ọbụ ọgụ ọgụ dị n'etiti gị na mba na-amaghị onye chineke bụ agụụ na-agụ ihe na-ama onye chineke bụ n'ihi nke a ụzọ iji agbanarị ya dị ka ndị a mkpebi ịtụpụ mmadụ ochie igbu mmadụ ochie ahụ egbu na ikpere chineke ekpere ka eji agbanarị agụrụ anụ arụ na ịkwụsị onwe gị ịdụ onwe gị ọdụ n'ime onwe gị esi hụrụ ụzọ a aga m agazi ụzọ ọzọ ihe a m na-eme aga m emezi ya ọzọ otu a m si ekwu okwu na-akpata esemokwu aga m ekwuzi okwu otu ahụ ọzọ isi ike ma m na-eme aga m emezi ọzọ ị ga-adụ onwe ọdụ n'ime onwe m karịsịa mgbe ị e dụrụ onwe ọdụ rịọ amara site n'ikpe ekpere mee ihe ndị ọdọ bụ ime ka mmadụ ochie ahụ nwụọ mgbe onye nwanyị na-emere gị ya echezọkwala ị na-ekele chineke si n'oge ruo n'oge dị ka onye a napụtara arịọ m onye nwe n'ụbọchị dị ka nke a ka onye gị ike ma gbaa ume ị ga-eji nwee mmeri bụ ezi mmeri megide ọnọdụ ndị a niile n'otu n'otu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen amen amen n'ịhụnanya na obi ụtọ nke kraịst ka anyị ji na-ekele onye mgbasa ozi grant emenike n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke nọnyere gị na ezinụlọ gị onye gere ntị imeela gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ịga ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka udo Chineke chia n'ime ndụ anyị chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo